anụrụ m niile gị owu ụlọ ọhụụ ihe ọdụgọ ma chineke kwekwe ndị ka ile ewuo n'akụkụ ụzọ nụ. ee akwụkwọ chineke na akara anyị banyere ma na mba wuru ụlọ ele achọ m karị gị ihe banyere ma na mba nụ. iyi karị m jizọs kọrọ akụkọ na o nwere ovule nwoke mara ihe na ovule nwoke onye nzuzu nwoke onye eke mara ihe chọrọ owu ụlọ ọshị achọrọ m ụlọ m na achị ike ejoko m ewu olelu ubu n'akụkụ umi mgbe o wuburu ụlọ ya na ọshị họọ ụlọ ha na-adị ha mgbe e megburu udumibia obuluchi ebube feshi ike agbarakatabịachie jine min chiochine bịachio ya tagburu mgbe mgbomgbo niile ma ụlọ nwoke anyị na-adaghị n'ihi na o wuru ubu ihe anụ ọkụ m ihe banyere onye mara ihe ngwa ka nụrụ m ihe banyere onye nke nzuzu na kena <laughs> owe okweri onwe okenye ụlọ kamala o jere uwe okele mgbe gele kuku imi <laughs> mgbe o wugburu ụlọ ya na ọchị ọlọọ ọhụnana bụ ezi ụlọ oruo ruo eji oke ikuku bịa kuo min lezo eji wo min bịachie tebụl egba mgbe mgbe niile akwara mi kwara mi ga-erivodo ọkọkọrọ ụlọ nwoke ole erivo ole erivo gburu ụlọ nwoke bịa da iji gbidigbim nwoke chie mkpuchi okokoko n'ibia ahụ mara m ndị bere ụlọ m nwa ada ndị ga m gaji eme mba m ihe dogo nna mina na-efiche tebụl egbe ụlọ m n'ala ile nwa mala ụlọ nwoke anyị na-adara maka la owurela mgbe gị o oh, ị mahụla ọdụ eze iyo ọdụ ezi eze ma jizọs chịrị ivuru dị eze ga nwoke anyị na Ehe dị eze maka na ha ga-eme ihe jizọs chịrị ha mee mgbe ha nwụhụrụ ha alaghala ọkụ ala ịma ma jizọs chịrị ndị niile la n'ofu mle emekwenụ dịga nwoke kebe ezi ma dịka e wuru ụlọ elelu ubi mgbe ha nwụhụrụ ha ejekọgala ọkụ ala ịmụ jizọs yiri ubunu ma o mee gị ihe niile anyị dịga mgbe gịnị jizọs na-achọ o anyị n'ime njọ niile sachafụ anyị ọ bụrụ niile ekwe jizọs sachafụ ga-agba njọ gị niile iye ụlọ na-ewuli elu ubu gịlọ jizọs anọkọta lezu ike iji ekogolo ọkụ a lemon ha bugburu egbe eji ome gị niile le ha adụgọghị ọ bụrụ niile eme ihe niile gele ihu imebihu enyi m ma jizọs hụrụ anyị n'anya ma e nwụhụrụ ojii ọtachitere anyị abụbụ niile anyị gara ata ọnwụhụ ịzọftụmala ilele gị omeghela eme ma e bụrụ ma ha emebi magụla onwe magụ ọ bụrụla ikwele jizọs lee m ihe ọ chịrị gị mee mgbe e nwụhụrụ udutegu mgbọbụ mgbọbụ gụla ego eburu mgbe niile o opụghị ndụ ezi ihe ọma achọkwaghị m ọbụ onye nzuzu achọrọ m ọbụ onye mara ihe taa na onwe m na-eji okwele jizọs